Okay, you're gonna mute. Oh, ah, I'm gonna mute. Okay, but I can ndị eh, ọdịnala ekene m ụnụ ụmụ igbe anyị ekene ụnụ ụmụ igbo anyị ekene ụnụ anyị si udo dịrị ụnụ n'ụbọchị taa anyị nwa bụ ndị ọdịnala anyị bụ ndị kwere n'ihe otu kwuru ụmụ igbe anyị si udo dịrị ụnụ ebe ọbụla ụnụ nọ ebe ọbụla ụnụ nọ bụ ndị igbo udo dịrị ụnụ ebe ọbụla unu nọbụ ndị ọdịnala anyị si udo dịrị ụnụ ebe ọbụla unu nọ anyị bụ ndị ọdịnala anyị si ka anyị kenekwa ụnụ taa ka anyị kenekwa ụnụ n'ụbọchị taa na anyị wetara ụnụ ozi ọma ozi ọma ndị ọdịnala ozi ọma ndị ọdịnala ozi ọma ndị Igbo ozi ọma ga-eme ka Igbo dị mma ozi ọma ga-akwadobe ana Igbo ozi ọma ga-asị na ndị Igbo ga akwụkwọ ohi ọzọ na ihe emega anyị n'ụwa o mekataga anyị anyị anya afọ ezi ebe anyị zụtụrụ ụkwụ anyị niile ewuzi ndị Igbo sọ mmiri mmiri ma enwere ike a na-ekwe ndị na-awa ahụ n'afọ n'afọ amọrọ enwere ike a na-ekwe ndị na-asa ahụ n'afọ n'afọ aghọta ihe a na-akọ mana ọ bụ mgbe aghọta ihe a na-akọ aghọta na ihe na-eme ndị Igbo na mmiri na-eri anyị mgbe ahụ ka ha ga-ama ihe a na-akọ a sị m udo dịkwara ụlọ tupu anyị ejebe ebe ọbụla anyị na-eje anyị ga-ebugodo ụzọ tụọ ọjị ka esi eme ya n'Igbo maka ndị na-amaghị ihe bụ ọjị ha nwere ike chọnọ ya anyị e ji n'aka n'ọya ka a na-ekwu maka mba ihe ahụ eji n'aka bụ alegori ka ọ bụ ọ wee symbol mana enwere ihe a na-ekwu ogu na ọfọ ka a na-ekwu okwu ye you are connecting to the nature ị na-speak to nature through that na iji e n'aka ọ otu ahụ esi wee bunyekwe gị cross Jizọs ma foto Jizọs ma ihe a niile alegori ka ọ bụ ha na-ekwu about you life and direct about inner self of your, of your eh, eh, being aha nna nna anyị ha na-ejikwa n'aka all the same thing ọ ya wụ the concept e yuzuru wee mee ihe a na-emekwa today ihe ọ bụla a na-eme eme n'ụwa bụ ọ ihe emeburu eme ka ọ bụ maka ọ bụrụ na emebughị ya eme ha eme ya a na-eme ya taa bụ na emeburu ya eme ọ ya ka anyị ji gwewezikwa otu aha bido maka na onye na-amaghị ebe mmiri si wee bido mabụ ya ọ gaghị ama ebe mmiri ya na wee kwụsị ọ ya ka anyị ji eme mgbe ọbụla anyị ji ha n'ikwu okwu anyị ga-ekene egodo eke kene orie kene afọ kene nkwọ kene ikwu kene ibe maka enwe ndị na-amara ihe ọ pụtara nsogbu adịrọ a ga-akọwara ndị be anyị ihe ọ pụtara eke orie afọ nkwọ otu isi fụ ya otu ahụ isi wee fụ ya na sayensị ndị ọcha isi wee si ọwụ et faya wind and and ma oyibo anaghị adị oyibo anaghị adị mmadụ ahụ mma achọrọ m ka akwụsịrị isi oyibo n'obodo anyị mana ịmagonu ọ maka otu anyị ka bidoro ebido ọwụ na anyị mesịa n'ala Igbo onwe ezi mmụ Igbo ọbụla ga-asụ oyibo onye ọcha ọbụla sọrọ isu oyibo ya jee chọrọ isu Igbo ya jee mụọ Igbo amụọ maka oyibo a mmadụ na-asụ jamani ana m asụ ana asụ German sụọ Italian sụọ Spanish sụọ English sụọ Igbo nna nwanne ọ dịgodo mmadụ otu a enwere mgbe mmadụ ga-asụrụzi asụsụ a isi agha isi agha saa ya mana ihe a na-ekwu maka eke ori afọ nkwọ ọgwụ gwụna ndị be anyị kwesịrị ịma na ọwụ datin the element of the body element ahụ ịbanye orie afọ nkwọ ọya ka nna nna gị ji wee baa gị afa mana ịmago na anyị akọrọ n'ihe anyị na-akọ na onye nwe mere anyị ji wee chiri ihe ndị ọcha na-awụgharị maka anyị mara ihe a na-akọ mkpụrụ ha na fonu ha abịa nyebe nsogbu nsogbu adịrọ a sị ma o nwere ihe m chọrọ ịgwa ndị be anyị taa a gwara m gasị ya ị nwere ike ịgwa m ihe ndị isi ojii ma ọ bụ ndị Igbo na-akpọ Chukwu ịma na chukwu ndị igbo anyị amaghị na chukwu definition kedu ihe wu chukwu n'ala igbo achọrọ m ka ndị be anyị gwa m datin ndị isi ojii ka ha gwa m afọ a na-akpọ chukwu n'obodo ha achọrọ m ka ha gwa m ya bikos ịma na a na-ekwuzi chukwu chukwu chukwu ndị mmadụ anaghị aghọta na chukwu wee definition chukwu wee definition na-aghọtakwa chukwu is a definition dọkọ chi ukwu ọ bụ two names ka ọ bụ chi ukwu kedu ihe ndị isi ojii na-akpọ bikos ụnụ amaghị the game nọ onye ọbụla designer or definere your concept of god onye ahụ ya ọbụla ị na-eme n'ụwa all the person bụ onye ga ya nyanwa ga-decide because why that chukwu aha is like god na according to white man's definition na god bụ the inner self of you that is nọ inside you nyanwa na-decide whether good ma ị mere njọ mma ọkwa ihe ha kwuru so now ọnwụ na design ya god nye gị if i gave you god that is god nye gị chukwu now then ihe ọ bụla ị na-emezi n'ụwa mmụnwa because why chukwu unu na-ekwu now all translation of god in english bụ eziokwu all translation of god in english because all translate because njụọ ndị be anyị na-asị na mgbe ndị ọcha bịara ha sị nna nna anyị ha you know god nna nna anyị ha sị na ehen my name is chukwu nọ nso my name is chukwu nka that means you are doing a translation ihe na-eme translation so kedu your own i want to know your own god ndị igbo who is the god of igbo pipo onye bụ chukwu n'igbo n'abe ndị igbo ọ bụrụ nke ndị ọcha kwuru ọ bụrụ ya kedu nke bụ chukwu ndị igbo nna nna anyị ha nwere ihe a na-akpọ natural forces natural forces not for worship o never for worship because anyị chọrọ ịbalance the equation of ndị ọcha anyị emezie adjust chukwu anyị to nke ndị ọcha not knowing na chukwu anyị abụrụ for one man nọ na high heaven na worship everybody no that is not it isi na asị give me this thing i want achọrọ m onye ọbụla onye igbo ọbụla go and study this thing achọrọ m ka ịgwa m what does chukwu represent in your land chi ukwu ọ bụrụ nke translation ndị ọcha don't give me a translation i want you to give me direct chukwu in your own igbo language ọ na any africa ọbụla anywhere anyị mana ha nwere chukwu general god ọ bụrụkwa translation nke ndị ọcha because igbo of today dia chukwu bụ translation of ndị ọcha that's it so achọrọ m ka ha nye m because enwere one thing chọrọ ịgwa ndebe anyị this program anyị na-eme n'ọdịnala ọdịnala program onye ọbụla bụ onye kristian ọ ga-aha ọtụ ya unless ma ibugodo ụzọ ị ga-ebugodo ụzọ gbapee obi gị ịgbapee obi gị then ị gbarazie na ịdịgo free to go ma gbasi ige ihe anyị na-ekwu because this program challenges your traditional religious belief ọ challenge your traditional religious belief simple as abcd and if you can get along if you cannot get along with it na ị ga-enwe nsogbu because n'isi gị ebe ahụ ị nọ inside that your brain it simply means that once ị mere accept na-ejigo that a na-akpọ religious philosophy wee mee gị grow iwere ya grow nwanne mgbe ọ bụ na ị nụrụ this kind of thing o nwere ike inye gị nsogbu but nsogbu adịrọ otu a ka o si ebido Jesus Christ gwara m nke ha na-akpọ ya <laughs> Nicodemus you must be born again to enter the kingdom of God ọ bụ m kwuru ya it's not me I did not say it Jesus Christ si Nicodemus you must be born again how did you born again na ị ga-adị ka ụmụazị how can you become like ụmụazị nwanna ọ fịara ahụ Oya bụ ozi ome ọdịnala anyị na-ebutere ụnụ mana ndị na-aghọtara o nwere ike ị na-akọ nonsense because according to that their Bible book emego ha the same thing na Bible ahụ so anyị bịagodi na-ekwu destiny they we over over and over again say that na antichrist abịago yes because a gwara ha agwa na the man ga-abịa ịgwa ha the truth will come ọ ga-abịa ka onye ochie. but ha agaghị ebelivu ya de will mana nsogbu adịrọ anyị mara ndị ọdịn ndị Igbo adịgo tired of religion pump and play ndị Igbo adịgo tired of religion so ihe ọ sọkwara gị na-akọ today as long as na ndị Igbo adịgo tired of religion ndị Igbo need a different thing because 500 years of religion na anị Igbo nna nwanne can you prove of one single thing gwa m one single thing religion megoro ndị Igbo I want to know Ọdịrọ. Ọdịrọ ọ bụrụ na o nwere onye ya kwuo afụbere m ya anyị abịaghị ebe ị ndị ụka we are not here to challenge your mind anyị abịara ị challenge your mind never ever anyị abịara ị challenge your mind so maka ndị a e nwere ike ndị oti amụrụ gị n'ime ụka e nwere ike iche na ndị a bịara ebe no anyị abịara ị challenge your religious belief ihe nna nna anyị ha ihe nna nna anyị ha our own thing ka anyị bịara ime we came to do our own thing ọ bụrụ na ị nwere if you can name any african god come and tell me name african god then how can you then define yourself gwagodi m how can you define yourself if you don't have a god and if the very true essence of your life of your soul everything about you is been designed by the west then how can you be somebody in this life achọrọ m ịma maka ndị afrịka na asị na ha na-ata ahụfụ always anyị na shout we are suffering we are suffering we are suffering your educational system was designed by the west your religious belief designed by the west everything you know about life is designed by the west why are you complaining why are you complaining if you cannot give simple you cannot give a curriculum of educational system to your children then why are you crying nna nwanne oyibo <laughs> na akụkọ ahụ abọrọ m isi because ana m alaike mmadụ chi ime ihe ome ya ọfụma ọgwa m tell me to my face i know i hear ụrọ nke apụtara akọ nonsense o nwere african design re god gift herself let me know they are only ha na just translation curriculum of education system translation medical doctor translation astrology translation science and technology translation and you still come here and tell me nonsense ayi nsogbu adịrọ ka m nkwa mmiri oge adịghị anya anyị ga-emepe fonu anyị agwara m ụnụ na anyị ga-ebidozi na-ete gị kọl jenụ kpọọ ndị fada jenụ kpọọ ndị pastọ ebe ọbụla ha nọ onwe ihe ọbụla onwe gị kọntribut bụ ka ihe anyị chọrọ ana igbo ịdị mma awa o is simple ana igbo ịdị mma enwerezi ihe ọzọ anyị achọghọ ndị ala yoruba anyị achọghọ ndị ugwu awụsa ihe anyị chọrọ bụ ala igbo ụmụazị anyị amụọ ha ha too ha amụrụ mmadụ nwee ihe ha na-eme anyị ka nka ha ene anyị nka ọ bụ sọsọ ya ka anyị chọrọ o nwezi ihe ọzọ fada ọwụ na Jesus Christ can promise this thing to us all of us will worship that Jesus forever and ever but ọ bụrụ na ọ gaghị eme ya nwanne nye m 100 meters give me 100 meters ọ bụrụ na ọ bụrụ ya ọ bụrụ na ọ gaghị eme nwunye my friend achọghị nonsense ihe so nsogbu adịghị ụmụnne because ihe anyị ji ekwu ihe mana anyị na-ekwu ihe anyị na-ekwu ndebe anyị anaghị aghọta Ndebe be anyị Biafra ụnụ mana ụmụrụ ama na most of ndị na-ekwu ihe adefụ ha ma na onwe ha wụ die hard ha chọrọ freedom more than anything but nwanne anaghị <laughs> agbakachi ihe na-ata arụ afọrọ na enwere ihe anyị nwere we don't have anything so anyị basically rebuild good some we need to build something I need to rebuild something we need to lay a foundation for development if not how can you then dare it how enwere ka esi eme ka esi eme n'ụwa ka esi eme I don't believe that na because oh, if you know how life work there is no how God just go and look the definition of God there is never a somebody or energy or a thing come out and say this is my name there has never happened who gave god name the same person who gave it name define it for you who defined the god the same person who gave it name who gave you new the same person who gave god white the same person who gave set and black the same person this man design fine consciousness for you this man design enemy for you this man design eh, friend for you this man define love for you every of your language he defines for you and now ị da amaghazi ihe mere ndị ọcha ji wee nọdị na top nọdị na now ị marazi why ndị ọcha is on top and you are down oh my god that's why ji wee gwa omenanị ọdịnanị because once you get into forgetting your history you also forget the history and motive of others o oh, chineke mekwara ndị mmadụ ebere chineke mekwara ndị igbo bikos ịmakwa ịnwa ịnwa anwa chefuo your history na nwanne ịmara history nwere ya pad n'ime history is like all oh, one in a grow all the way of is, is what you know history is what you know in life then if you forget the history nwanne ka ezi ma if you want to improve you must improve within the what you know ị na-agwa ọgwụ ị na-achụ aja that is what you know but if you want to prove you improve from there ọ bụrụ nwa ga-asị achọghịzi m ya achọghịzi m nke achọrọ m nke achọrọ m nka i were nke a wee mee nka but i were everything ganyị n'ime ọhịa where are you going ebe ka ị na-eje ndị be anyị gbakpụrụ n'ụlọ ụka a na-agbara arụsị ọsọ agbara agwụ ọsọ why can't you say otu a nsi eme agwụ otu a nsi eme arụsị a alaiki m ya ka mmehie mee ụta ka m mee ọ bụ ya ọ dị same thing ka ji eje but nwaanyị ji eburu kpọpụ gbanyị n'ụlọ ụka ịgbanyị na juu na juu gbanyị na gbanyị na ebe nwa ma ihe a na-agba agbọ gbafuo gịnị ebe ka igbo eje nna chere ka gbanyị fan na hit na-eme ebe a biko so ka m si ekwu ụmụnne ọ bụ na ịnwa anwa tufuo what you have inwego nsogbu if you ever ever die forget your history you have a problem why because <laughs> life you live in this your gene in this your cells mgbe ahụ pere mpe ihe ahụ mụ na mpụ na-akụziri gị all those things their body na-eyuzi wee na-edevelop ọya ka eji akpụ nwa ma mmiri o ma nne o ma ukwu osisi o all these things join you together to mold your body to mold your system all of them together all of them together join it together to mold your system whether you like it or not everybody is connected to everybody everything to connected is everything. life and direct isi na-asị ị na-alahụ ụla ị na-alahụ ụla nwanne mgbe ị na-arụrụ kedu ebe ị nọ ebee ka ị nọ mgbe ị na-arọ nrọ e na-afụ ndị mmadụ ebe ahụ mana enwere ihe nọdị enwere ihe nọdị na-afụ mmadụ mana enwere ihe na-afụ otu a ka ọ dịkwa n'ụwa nwanne ndị aghụghọzi na ụnụ chukwu na-abịa jizọs na-abịa nke nwa na-abịa nwanne ọ bụrụ eziokwu ọ ka mma otu a ndị ọdịnala pụtara na ka anyị mebie disipụl ọ ka ga-adị used to it ndị be anyị ga-adị used to it ihe ejiwe mba ọdịnala bụ ka ndị be anyị dị used to it ọ na ọ bụrụ ya mgbe anyị bidoro ihe ọfụrụ nụ ya ha agbafuo mana today fọrọzi ya we must continue until ndị be anyị become used to omenala na ọdịnala yes of course anyị ga-enwe a modernized way of doing things in Holland of course yes but that good that ma omenala na ọdịnala must get into the it must sink into the brain must because ọ nke anyị nke anyị nke anyị we must ihe ndị ọdịnala bịara bụ mgbọsị anyị mechaa ya awapụ we see our people will see it ha ga-afụ ya and they will believe it because ya bịara igwu egwu place mana ihe anyị na-eme and onwe ya ka onye onye outsider ga-esi ama ya maka ụmụ ụmụnne na-amara ihe ụwa a bụ if you know what is the ịmara ihe ụwa a bụ ị ga-aghọta ihe m na-akọ nwa bekee na-awa nke anya hụ ebe ọbụla na ụwa niile nwa bekee were ego ya ụnụ ama e, achọghịkwu nke ahụ ebe a maka adị ama mọnịcha gwara obozi nsogbu adịrọ ka anyị kpọbatago nwanne anyị nwoke

ekene eme elu ekene eme ala ekene eme eke ekene eme ọrụ ekene eme afọ ekene eme nkwọ onye ukwu na onye ekene eme unu niile a sị unu ka adị ka echi na echi a ga-abụ abụ afọ m bụ okechukwu okechukwu nne unu degi jamani ụfọdụ n'ime unu ma anụgbo olu m ee ya abịagbo na abịagbo dị na abịagbo na ọdịnala abịagbo ma onye chọrọ ịna ma onye achọrọ ịna a ga-abịa bifọs. Ee, ihe anyị na-ekwu taata bụ kedu afa kedu afa Chukwu n'olu Igbo ya bụ ihe akọwa ya m ga-eji ọtụtụ maatụ wee kọwa ya bikọs na na asị agbụ na-agbara ụzọ wee mgbe ọ nara echi echi agbara ya mgbe ọ nara echi echi bikọs na ife ọdịnihu achọrọ m ikwu na onye ọbụla ka nwere virus dị n'isi ya ọ bụkwara na bụ onye ọdịnala ka nwere virus nwere igburu igburu ụmụ anụ na igburu na-adị n'ime ị nwere igburu dị n'ime isi gị ofu na-ekwu siri ike ọ bụrụ mkpamkparị kama na asị na agbara ụzọ were nara echi echi chukwu Igbo ahụtago m na na Chukwu enwere ụdị ka e, ịkpọ ya ihe ọ Chukwu Chukwu ị na na isi ha Chukwu for example ihe ị na-achụ na ịkọwa ya otu nwa bekee si wee kọọlụ ya ịkọwazi ya n'olu Igbo because nwa bekee si ndị na Chukwu bụ God ọ bịazi ihe e definition of God ọ gị nọ a deity ma bụ a deity something you know motsi ukwu ịmago ukwu ịmago chi mana ọ eziokwu to me to my understanding now this topic atọgbu n'ụtụtụ na na this topic anyị na-agbakịta because just ihe ga-ebe ọ nwere ofu oyi m nwoke na Lagos mụ na ya na-akpa akpọrọ ya n'ụtụtụ ọ sị m ya na-eje na ya abatago n'ụlọ ụka ya na-anya moto na ya abatago n'ụlọ ka leta akpa m leta ọkpọrọ ya m nsị afọ a sị na ha ejechago ka na ọ dị fantastic let me use this word ma ọ dị fantastic nsị a ee eh, sa gịnị meziri ejiri fantastic ọ sị m na ha nwere phd na-egekwa ntị phd na ọgbakwa m nsị a nwanne ihe ewu phd ọ sị m nọ praise healing and deliverance ewo wee sị oke ọ dị fantastik ọsị na nsị a ndị nwụrụ anwụ epinye n'ili tude onye nwụrụ anwụ si n'ọnwụ bi nne taa n'ụlọ ụka unu nsị a onye gburu isi ọfụ ụzọ n'ụlọ ụka unu tude ife anya nsị a onye dalụ mkpụrụ jere ije n'ụlọ ụka unu tude ife anya laịf e wee kpọzi ya akpọ akpọzi ọsị na ndị gburu isi abịakwa chọọchị ha na ndị dalụ mkpụrụ abịara ọ ọfụ nwere PhD today power healing and deliverance mụ na ka eje mekpọtanụ ndị kpụrụ isi n'ebe ụmụ maka unu ga enwe healing deliverance today mụ na ka eje ndị kpụrụ isi kpọtanụ ndị da ngwụrọ m ka ha ncha niile binye ka chọọchị gbabie ihe ebua ma nwụrụ ahụ jecha mọchụarị ndị nwụrụ ahụ nọcha three days kpọnisi afa niile men yẹn abẹ ya ka azụ one by one anyway that is to cut the short so chukwu ụmụnne m you cannot even define chukwu anyị ka m were aka m waji aka m na-enye afa nke chukwu ihe nwere ike isi wee kpọọ chukwu bụ ihe dịka ike ji ụwa ike gịnị bụ ike ike can define as something bụ energy you want today, wɛmalɔdatɛ wɔyemɔtɛ atɔtude asinya bi ɔsɛm nsi akɛyi hɛ chukwu ɔsɛm na chukwu wo ɔsɛm na god wo supreme being nsi ayɛ obi nsi eh? no feel chukwu ɔsɛm you can feel it when you call something a being he yɛ yɛ a personality start with a being. Yeah, each personality, either physical or spiritual, that is not something you can also, but you can feel truthful to say, ah, okay, when see how big electric, electricity. Your line had drama. Your line had drama. Your line had drama. ya go ahead, but the line na cut out. Yeah, hello. Ọ dị ka line oke adịrọ mma nsogbu adịrọ. Em oke cheki ya na emechi ọchị ya atụ. Ihe anyị na-akọwa bụ na onweghọ ọ bụ na anyị enwe ike ịkọwa Chukwu n'ọnụ Igbo. No definition of nwa bekee. No bụ definition of nwa bekee ka anyị ga-eche akọwa Chukwu. kedu isi kwanụ ka ị ga-esi ama ihe bụ mkpụrụ obi mkpụrụ obi we have to know mkpụrụ obi ọ bụrụ na ya mara ihe bụ mkpụrụ obi ka eke anyị ga-esi amazi ndụ anyị anya ka ji aga ka atụrụ enwe onye ncheta ọya ka e ji ekwu gị ịjụọ ndị Igbo kedu ihe ha nọ n'ụwa eme ọ sị gị na Chukwu kerie ịjụọ ya kedu ihe Chukwu kerie ka o mee Chukwu okere gị ka ime gịnị what is your proportion what is your position on this earth what are you doing here because why you don't know this thing because nwa bekee gave you a definition of your soul a definition of your heart a definition of your god nwa bekee gave you all those things then how do you know about your life and your mission here if you don't have your own concrete language of definition of the life you live if you don't know this then how do you define life oke ekenekwe nwanne anyị nwoke oke ka ịma mala nye ọ dịgo oge ya oke ya go ahead go ahead times nsogbu ka m na-ekwu iji okwu m nke nke ka m gara ikwu ogologo okwu bụ na ihe bụ chukwu bụ na just ihe ya n'Igbo anyị nwere ike inye ahụ isi anụ ha dị ka ụwa ike ji ụwa which is not a person which you can never personalize it you can never expressive and call it a being or ihe a bụ ihe ndị ọcha mere anyị ihe ndị ọcha mere ha bịara were personalize ya chukwu were na ya nye afa nweziri nye afa ha nyeziri ya ma jehova ma nke a ma nke a ma lọd ọf nke a ma ọ nke a ghọtagoge ha aha mana chukwu na onwunye ụlọ bụ ihe niile nwere ike ime afa. ya kpatara ndị be anyị kwanụ ndị mgbe gboo ndị mgbe gboo ka ha si ekpere Chukwu na ha ma na Chukwu abụghị ife na-afụ anya ọ bụrụ ga-emeju anya ọ mmadụ ọ ọkụ sọtin nwere ike ime ihe na so ihe ha ma bụ na enwere ike ji ụwa ike dị n'ụwa which is like energy so ha bịa kapụta ụtụtụ ha just kwuo because na Chukwu bụ nature in fact nature ahụ Chukwu bụ nature represent onwe ya through different uh, four elements of life, which is fire, air, wind, and earth, which is eke ụlọ afọ mmụọ. So apụta n'ebe anyị ọkwa na nyaba n'ebe anyị ndị mgbe ji wee were ụbọchị wee gụọ ụbọchị ahụ according to the presentation of chukwu ahụ which is eke ụlọ afọ nkwọ. So ha pụta mbọsị bụ nkwọ n'ụtụtụ mbọsị bụ nkwọ ha agụ ọjị ha were ọjị matụ okwu because e ha si n'ọjị ga-eji agwa ala okwu mgbe ị gụrụ ọjị wee gwa ala okwu ịgwago chukwu okwu and ha na-ekwe ha okpukpe elu ala all the representation of Chukwu ha kpọkuru ha niile wee gbanwe okwu ife ha bụrụ anyị na-emelụfa so ọkwa eh, otu nsi wee fụ ya and ihe m firi ihe ndị be anyị na-arife as eh, Chukwu ife nwa bekee bịa nwa bekee wee bịazie wee chọkọtazi ihe niile ahụ ọnụ wee dezie n'akwụkwọ wee bịazie wee were by force wee nyezie anyị wee sabazie anyị isi Natumia yazo mechi anya emu nimu woka mechi anya gine nene anya mu make create an illusion in your mind create here illusion n'ime isi gị n'ime ụbụrụ isi gị that imechi anya that in your mind create chee onye abụchu mana otu ahụ n'ezi ga-esi wee create chukwu for yourself mmadụ a ekreti chukwu mana ihe nwa bekee mere when they dey create ihe chukwu mmụọ wee were ihe anyị kpọzie ya different name anyị bịazie na translate zie n'igbo otu oyibo si wee kọwa ya you cannot define god mụ na ndị make it a ife as argument ị nwere ike idefine the energy that controls war. You nwere ike kpọọ olise bụrụ ụwa ị nwere ike kpọọ ya ike ji ụwa ihe a bụ energy and that energy were branches that branches were nke ụlọ afọ ikuku mmiri ana any. And so you cannot define it differently for the other. Mama now be HI. I want to attack it up part of Chubu. I'm with for I want to attack. Not to town on Nayala between nine o'clock and ten and eleven. Nayala, that will what he had with I'm with the same thing. All part of Chubu. Nyɔ a na-eme na ihe aka ọ na na na-ekwu, nyɔ a na-eme na mmadụ dị ndụ ọ bụrụ na ewere mmadụ jee tie n'ime ụlọ n'ime ụlọ ebe anwụ nara abata iteli omelu 3-4 months onye aha nwụọ na ọ bụrụ na ị nara enweta anwụ bikosi anwụ bụ chukwu na-edewe gị ndụ anakwa ebe ịzọdọrọ ukwu bụ part of chukwu na-edewe gị ndụ ikuku ị na-ekukwa bụ part of chukwu na-edewe gị ndụ ọkụ ikuku mmiri ị bụ part of chukwu na-edewe gị ndụ so ọha niile bụ ejikọtara ọnụ ọha bụ chukwu na ha dị n'ime gị nke a dịkwa n'ime ha ị na-eri ife afa na-erikwe gị ị ịnwụọ ịnachi ebe ahụ chukwu mgbe ị dịkwa ị na-eri ife ha ihe niile anyị niile na-emekọta ọkwanụ ya kpatara anyị ji wee kwarụ chukwu mmadụ na onwe ya bụkwa chukwu nke nọ n'ime atọm ihe anyị na-akpọ we are all chukwu tata are trapped magodi trapped n'ime atọm as mmadụ wee werezie because of na anyị ga-emeriri exist n'ụwa so anyị niile anụ ahụ anụ ahụ a came out from water from land from air from everything so ihe dị chukwu goes beyond ihe nwa bekee kọwara anyị so o kwesịrị na nke onye ọbụla bido wee na pụtawanụ pụtawanụ ndị anyị natawanụ biko onye ọbụla natawa natawanụ natawa na anyị ezego aka natawanụ ma ọ bụ na Assemblies of God ma ọ bụ na Redeem ma ọ bụ na um, Roman Catholic ma ọ bụ Anglican ma ọ bụ Mountain of Fire of the Mountain na-akpabanụ biko na-akawanụ ọ bụkwa ka ọ n'ọnụ na ka m ka m stand far by until na ọkwa again. ngwa nwanne nsogbu adịrọ jisie ike thank you very much this program anyị na-eme n'ọdịnala ihe ndị ọdịnala this program challenges the traditional belief of Christian belief for for for Christianity religion this program challenges the traditional belief so ọ bụrụ na ịdịrọ prepad ọ bụrụ na ịdịrọ prepad ka m tụwa na bekee if you have not yet for forewarned ọ bụrụ na ịdịbe prepad then ị ga-enwe problem ị ga-enwe problem because ihe anyị na-eme ebe a bụ ịgbape ịkụpe ụbụrụ isi ahụ kụchiri akụchi that ụbụrụ isi ahụ eji religion wee kuchie. agwara m ndị be anyị ha na religion is the most dangerous cancer of brain e nwere they never believe it i know it because why agwara m gị ihe ji gị bụ na ama m ya unu ama ihe heart mean do you know what is the meaning of the heart heart dị ebe a mana waya eji eme oruo na sentence e use heart ihe dị ya n'obi why gwa m ihe reason why anyị na-eji use heart for sentiment why because why hard represent the center of consciousness in allegory agwara m na language mythology is a myth language mythology so all of them you see ị na-use use o nwere ihe o in allegory language nwere ihe o all of them heart wụ the center of the consciousness o ihe o mana ị nwere ihe ị na-ekwu heart heart why a na-use use mgbe ọ bụla a ga-ekwu about sentiment use heart why because ndị be anyị dey use every language of ndị ọcha ha ma ihe ọ maụtụ gịnị gịnị wụ maụtụ maụtụ wee symbol of perception and consciousness symbol of perception and consciousness nna nna ya ha ji wee si na ọnụ mmadụ ji wee bụrụ ọnụ mmụọ nna nna ya ji wee si na mmadụ ji wee ọnụ mmụọ language let's me understand the language ị gaghị aghọta ihe a na akụ. ihe anyị na-ekwu today ihe niile anyị na-ekwu today ihe ji wee mebe ọdịnihu na this thing I is a philosophy life you live is a philosophy from A to Z if you cannot define life design your way to live nwanne nwere na-eje go back banye n'afọ dị gị back go back to your mother's womb and stay <laughs> because ebe a mụ na gị nọ is a life and this life oh, ihe a na-akpọ compass all captain of ụgbọ mmiri that's why anything ọbụla na-emuvu emuvu nwee driver anything ọbụla na-emuvu emuvu nwee driver from a to z but ndị be anyị arọ we just this docile ndị africa ndị isi ojii we are just docile enwere ihe anyị na-eche as if life bụ amaghị m ihe a na nwanne ị nwere moto mmadụ na-anya moto ị nwere hos mmadụ na-anya hos ị nwere plen mmadụ na plen ị nwere ụgbọ mmiri mmadụ na-anya ụgbọ mmiri nwanne ka eke ga-esi anọ n'ụgbọ mmiri si mmadụ bịa nyara ụgbọ mmiri gị life is yos. iri ihe nwa bekee nwa bekee n'ọdụ n'ọdịnihu ụgbọ ịma ebe nwa bekee na-eje ịma the destination of bekee you don know a na-ekwu maka ọdịnala ndị mmadụ agụta adịghị ha na-akọ oche na ọka ejebe 20 million years mba just to build a way to live we don't have a way. anyị nwere ewe isi na-asị tell me one african god then how then can you define yourself if you cannot tell me that the very true essence of your existence depends on this one word this one word this one word god your existence depends on god because there afterlife if you cannot give yourself a god how can you define afterlife how can you define life you live if you cannot do all those things ụmụnne m anyị emehiegwo megide n'igwe na ana anyị emehiegwo megide n'igwe na ana ndị ojii is the first human that existed that's why in our brain there is so much memory in our brain there is so much memory in our brain omenanị na ọdịnanị ọ bụ nke anyị and ka anyị ga-eji create ihe ọ bụla anyị na-eme eme ma sayensị o ma teknọlọji o my way of life o oh, educational system o oh, religion if we ever needed one oh na omenani which is the ordinary is the philosophy that we gave birth to everything science to technology to everything we do ordinary ga-ewepụta ya maka ordinary bụ ọdụbendụ ọdịbendị anyanwa life you see is empty space empty space ka ọ bụ create your own reality then you follow it up nwa bekee nwere ebe ọ na-eje nwa bekee chuzugo nwa bekee have chosen abino have chosen o chozugo ebe ọ na-eje abino want to glorify they make themselves ọchọ ha they want to create a race abino is the journey they are anọ na journey of a race they are creating a race a human race isoro ha na-eje they want to create a white race and you ha na-eje ị na-eji oji you are black and you very white to create white race why ka ga ị ga that place where are you going to be counted where kedu ebe a ga-akaụntụ nye gị na that place ị na-eje nwa bekee is creating a white race white economy white commerce white country white philosophy white angel white god white everything and white universe and white planet onye ojii na-esonye <laughs> eh, kedu ebe a ga-agụnye gị dị where are you going to be counted where i don't know ekwuo maka ọdịnala ndị mara a na-akọ nọsensị ọ na-eji fada ọ na-eje ụka ọ na-eje nka ụka bụ oso na the secret ụka so na the part of the movement the journey ụka is part of the journey of the white man They have created a race, which is white race. They have created white economy, which is the IMF. They have created judicial system of government, which is white political structure. They have created religion, which is white religion. Created white God, Created angels, Michael, everything white. Where are you going to fit in if you cannot give one single God of Africa? Then tell me how can you define your existence in this present reality i want to know because everything you do depends on your consciousness if i dominate your consciousness i dominate everything about you ọkwa ịma nke ahụ if i decide if i dictate what you think i dictate everything about you so amara m about ụnụ nwa anyị nwa na onwe anyị bụ ndị ọdịnala anyị akago achie anyị amara gị ebe anyị na-eje economic system of Igbo land kedu ndị na-akọntrol can you tell me that Igbo people si na ha dị more than 40 million people ha enweghị economic structure can you tell me that <laughs> o nwere unu nwere ike ịgwa m more than 40 million people enwere economic hub I want to know mana anyị na-ebe akwa na-ebe akwa sometimes o nwere sometimes nwere ike ụmụ ụdị akwa mmadụ ga-eje orute gị nso ịkụọ ya aka ntị enwere ụdị akwa mmadụ ga-eme ọ na-ebe orute gị nso ịkụọ ya aka ntị gba so unu echọrọ ịgwa m na ndị ụnụ na-asị na PhD and nonsense na ha ma ha na Igbo people kwesịrị inwe economic strategy ha na ịgwa m more than 40 million people ha don't have economic power they control nowhere nowhere in the world ndị Igbo nwere economic power to control n'ụwa mụ na gị nọ ho mba anyị eme gị ọkwa agwa na ndị igbo emechugo ndị ancestors anyị iwu anyị disgrace go our ancestors because people we know as great men we know them as great people imagine can you imagine na anyị enwere that is hey, oh. na eh ndị nna anyị ha anyway cha ihe m na-ekwu bụ na ọ bụ ha nwa bịa chetakwara azụ ka a dozie ihe mebiri emebi mana ihe m na-ekwuzi bụ enwere ndị na-enwere ndị na-edisgrace m ndị Igbo na-edisgrace m unu akpọzina ha elite last time agwara m ụnụ ebe a m ụnụ ebe a na eze abụrụ chifu onweghị chifu bụ nke ndị ọcha warrant chifu ndị eze bụ warrant chifu all those things ị na-afọ as a reality was given to you they penetrated your subconscious mind through educational process education abụrụ university o they penetrated your consciousness through educational system they, you have been deceived you have been deceived all those things you know all those elite in Igbo land all those names like eze ndị otie was given to you by ndị Eliza ọ ndị Eliza nyere ya that's why ọ na ọ baghara gị uru do you see that's why ha ji dị against you because why ọ bụrụ ngụnwa mere ya ya ka ndị ọdịnala ji wee fụ ntutu taa si na mgbe hụrụ na we must get it right anyị ga-enwetarịrị right maka ọ bụrụ na ọ bụghị ya ụmụ anyị na-amụ amụ disi ụmụ ọkụ mmadụ anwụ onye na-anwụ kpọrọ nwa ya na n'ime anị ị na-anwụ kpọrọ nwa gị na n'ime anị i don't care about country my brother if you have a country don't have anything onwere africa na-aga n'ihu na ha nwere country can you tell me one africa ghana ghana ese ndị ghana sendry ah, space ah, satellite na space imagine jos ka e were ghana must go nke ụnụ chụrụ echenjigo satellite na space nwanne ndị Igbo anaghị agba last ndị Igbo anaghị agba last ihe na-ewute mbụ na <laughs> mana ọ naghị adị mma ikwu nnukwu na okwu maka dị ama amọnụcha gwara obosi Igbo anaghị agba last mana amaghịzi m nke kịta ndị Igbo bidozi gbawazi last amaghịzi m nke ụwa kịta amaghịzi m nke ụwa kịta osighị ụmụ amaghị n'aka o osighị ụmụazị anyị n'aka o si ndị okenye n'aka o si ndị okenye n'aka life and direct ọ bụrụ ụmụọma ka ọ bụghị ụmụaka anyị ka o si n'aka because I can see them I can see the nation dem. ụmụaka anyị ever ready our boys are ever ready ọ bụ ndị okenye na-ekwugharị nsụgharị ọ bụ ndị okenye na-eme ntụzụgharị see the boys mkpa ha nwa ụmụaka obi na-arụ ọkụ show them direction give them a direction a na-akụ onye asị ebe onye asị na-ekwu nonsense na-ekwugharị ịkpọrọ ụmụazị ị na-afụ ụmụazị ihe a bụ ndị nna nna anyị ha onye na if you see them ịma na ihe a their ancestors ị na-apụghị si this is my yes yes of course ihe a bụ our ancestors ife ụmụ okooko na-amaghị ebe ha si wee pụta na-etuzugharị ordinary god how can in Igbo land 95 percent Buru this thing na-akpagharị 95 percent of ndị Igbo Buru this thing no baseless information baseless information why did you go to church is a question you can answer why did you go to church is a question i want the answer i want the answer why did you go to church is a question nobody can answer it onwere onye ga-aza nwunye ten onwe onye ga-aza nwunye why did you go church biko kpọọ anyị na fon kpọọ anyị n'igwe n'imo tata bụ n'imo ka anyị chigodi leteta anyị ga-akwa na mana wasop ma ebe niile kpọọ anyị n'imo 003 plus 611 611 plus kpọọ anyị biko gwa anyị na ọ bụrụ na ị nwere rizin nwaanyị eji eje ụka ka anyị ọ bụrụ na ọ bara ka anyị soro jebe biko anyị ka anyị sowo jee biko anyị chọrọ ihe ọma na ala Igbo I wanted the best for my place where I came from asị na ọ ụka njụọ ha sị ya biko nụ kedu ihe a na-eji ebe ahụ eme I want to know I achọrọ call me tell me why gwa m reason why I should go I can go achọrọ m ihe dị mma I want achọrọ m ihe ọma na ala Igbo gwa m reason why mechi wee yiri akwa ọcha na-akpagharị na-ekwughị gwa m reason why m ji ejiri akwa ọcha na-akpagharị na-ekwugheri na Igbo I want to know so o nwere onye o nwere onye ma reason why I should go to church biko bịa gwa m achọrọ m ịma ma chetakwa ihe m gwara unu onye ọbụla ka na-epukwe Jizọs n'isi okwu ahịa ha adịghị mma maka ọ bụrụ fọgụnwa ọ maka ndị ọdịnala ndị belivuru ndị kwenyere na ihe otu kwuru n'ala Igbo si na ọ bụ ha chọrọ ịbụ ndị Igbo na Chukwu emeghe ihe ọjọọ ka ha ndị Igbo na-achọrọ ịbụ ndị Igbo soro ọdịnala ndị Igbo omenala ndị Igbo ọ bụ ihe ndị okwu abụọ maka ọ bụrụ na ọ bụrụ ya ị bụrụ onye ụka nwanne ị ga-enwe nsogbu ọ ga-awụ gị problem to you ọ ga-awụ nọnsensị mana tụna ọdịnala ọ bụrụ nọnsensị so onwe onye ọbụla nwere reason why anyị kwesịrị ịkwụsị ikwu maka ndị ụka ọ anyị kwesịrị iji ụka nwanne kpọọ anyị n'igwe fada pastọ onye Igbo na-eji ụka onye igbo na-aga nleta isi anị onye igbo na-ekpe hibru kpọọ anyị ebe a defend the hibru gwa anyị reason why we should be jew or we should go to church or we should go to mosque kpọọ anyị gwa anyị n'akara igwe anyị bụ plus 34 611 300917 ọ ajụjụ ka anyị jụrụ asị onye ajụjụ anaghị efe ụzọ onye ọbụla mana o nwere atụmatụ o nwere o ji ego jiwe confins ya anyị confins ya anyị gwa anyị na e nwere ihe mere anyị ga-eji wee ụka biko kpọ anyị gwa anyị mana nke anyị bụ ọstand restret ajụjụ anyị bụ o nwere onye nwere ike ịgwa anyị ihe chukwu pụtara n'onu igbo kedu ike nke nke bụ bikos chukwu a na-ekwu chukwu na-ekwu god god and chukwu god bụ nke ha na-akpọ ya translation God will translate my translation na ọ bụrụ Chukwu so mana ka ndị Igbo nwere nke ha creatiri their own God arụsị ọ Chukwu ọ bụrụ na arụsị bụ Chukwu gwa na anyị ọ na arụsị abụrụ Chukwu ekwe nke ọzọ bụ Chukwu maka ọ bụrụ ya enwere ọka ị ga-esi wee enwere ọka ị ga-esi wee ma ihe na-akpọ mkpụrụ obi onwere is impossible ị ka ị gaghị ebe ọ bụ na ịghọtara ghọtara bụ Chukwu how do you know your mind? ka ị ga-esi amata your mind so ya bụ ihe a na-ekwu so onye ọbụla nwere okwu ọzọ na-abụrọ nke anụnwa anyị kwuru ebe a ọ bụ na e nwere anything na nwere to counter it ọtụ to it kpọọ anyị na igwe a m kwuru ebe a ka anyị mara ihe bụ ebumnobi ka anyị mara ihe ebumnobi ndị Igbo maka afọrọ na ndị Igbo ebe anyị nọ kịta ebe anyị nọ taa nke anyị nọ onweghịkwa ebe anyị na-eje onwere ebe anyị na-eje atọl onwere ebe anyị na-eje atọl maka na onye na-amara ebe mmiri si wee mabịa anaghị ema ebe mmiri na anụ wee kwụsị ije na n'ala Igbo iya afụ ndị okenye nọ ebe ahụ ị ndị okenye si ya nwanne bikonu kedu ebe ndị Igbo si wee bịa ụwa ọ na onye okenye ọ onye okenye enweghị ike gwa gị ebe anyị si wee pụta ụwa ọ bụrụ nwe ya agwazi anyị ebe anyị si pụta ụwa biko if an elderly person can not tell us where we came from can not tell us our history elderly pipo na ala Igbo can not tell us history of Igbo people can you imagine that ị nwere elderly pipo na go to your village ask them ask them history of 200 years only this man na 100 years ọmaha history of 200 years of Igbo nna nwanne we are we going hey anyị anakwana nka anyị anakwana na okwutara ede ana m egwere ya no ya maazị okechukwu ya gbolite gwuo gbolite ọnụ nwanne anaghị anụ ọnụ gị chere one minute ka mgbalite volin ihe mgbe ọ dị ọ dị low gbalite the eh? mba ok kpọọ na but ok na ok ya ya agwa ihe na-ekwukwo ntị mmebe anyị e kelekwa m ụlọ ọzọ kelefatu ụlọ ọzọ na taa bụ taa mmebe anyị na-abụ na-agba na-emasị na taa bụ taa anyị ga-atụpịa ya bụ ife tụpịa ya tụpịa ya na nna e ha na-eme ekoda kama ka anyị uzuo skype ngwado oke oke na ngwado nsogbu wadoro kpọrọ skype ngwa kpọrọ skype na-esowe adrọ anyị na-ekwukwe ka anyị na-echekwa nwanne anyị nwoke so ka m si wee na-ekwu before ọ bụrụ na e nwere if you can name one African god if you can name only one gwa m only one ya hello ya ya ok mm. eh, ndị ọdịnala ekenekwa m Etekwa Nwomi Enwukeke nwaanyị ọkwa nwanne unu Maazị Okechukwu from Germany. Tọpik a atọgbugo m mana m kwuru m ka dịtụ ofe bọọlụ pụtakwa. Ana m asị na anyị niile ga-eje chekọp, anyị niile ga-eje brekọp, onye ejebere gatago bikos na arụ adịrị ọbụla almost in fact almost between 95 percent of ndị Igbo nwere some psychological brain because ihe niile ihe niile na-arụ kemgbe kemgbe kemgbe mbụ batara n'anya onye ọcha bịa ihe ọcha mụ ha na-ejebu ụka pastọ chọrọ na-ejebu kwụsịrị ụka ha m bịa na Germany ndị ọcha ọrụ sị m kedu ihe kpatara nwanne anyị nwoke kedu ihe kpatara na ya nọrọzi afụ gị na wee iwe juru m obi ha amaghị iwe juru m obi wee mepee ọnụ m ka m mepere ọnụ ma dị ịma ndị ọcha ha dị ihe mere respect that is m mụnwa dị so abịara m with full force to them the na nwanne nwoke bịara wee tụkwa ha ajụjụ jụkata ha ajụ enwere ike ịsa m ife niile m na-ajụ ha ife na-ada m nwaanyị nọ n'iru mgbe m na-ajụ ha ajụjụ niile a na poli n'ihe akụlụ na ya ọ na n'ọdụ si a biko na mụ bụ onye ojii kpatara na m nwere ike ibi my life otu nna nna m ha si wee bi their life na ihe niile ọbụla m bụrụ ndị ọcha si wee gwa m akwụkwọ m gụrụ bụ akwụkwọ ndị ọcha okpukpe m na-ekpere otu m si etu bụ otu um, ndị ọcha wee gwa m otu m ga-esi wee mara onye bụ chukwu na ihe bụ chukwu bụ otu onye ọcha si wee gwa m ọ bụrụ na m kọmitie kraịm nchọ ịga ụlọ ikpe ọ sistem ọfụ ndị ọcha ka a ga-eji wee kpe m ikpe akwa m na-eyi bụ ụdị akwa ndị ọcha kụziri m ka esi eme ya nri m na-eri bụ ndị ọcha ihe niile ọbụla mmadụ na-eme agbamakwụkwọ ijee nụ nwaanyị ị ga-anụ imekwara nke ndị ọcha ahụ mfat ọdịrọdụwa customary and traditional rate adịrọzi accepted ị ga-ejerịrị ịgba akwụkwọ n'ụlọ ụka ịwụpụ ịgbacha akwụkwọ ijekwazie na nke kọt na nke ndị west jezie eme kọt so ijiri satifiketi na abụọ ijiri nke ndị ụka ijiri nke kọt ka ya bụrụzi ife o gosiri pụrụzi mmadụ anyị mfe atọ karịrị onye ọbụla ọbụla nna ha mmata abịachagokwa na ahụ ha anagokwa mana ha ka na-akọntrol anyị so ya bụ ife eriju ya bụ ife ọ na-eri m nri ahụ. so back to the point chukwu chukwu bụ chukwu bụ something bụ ike bụ energy bụ pawa som na-enwere ike define nwere ike define ya anyị meanwhile nwere nwere different representation ma anyị nwa n'onwe anyị bụ mmadụ bụ eh, Chukwu because anyị bụ ihe na-ekwu ime dị ndụ otu osisi otu osisi si dịrị ndụ otu ụmụ anụmanụ si eku ume dịrị ndụ otu akwa ka anyị nwa n'onwe anyị bụ mmadụ si eku ume dịrị ndụ anyị represent kwara Chukwu mana na olite bụ na anyị na-operate na higher vibration frequency that is ihe mere anyị wee dị iche so anyị na onwe anyị kwa bụkwa Chukwu ofu osisi na-representikwa chukwu anyanwụ the same thing mmiri everything so so so nwabekee wee bịa mee anyị ọrụ wee gwuo anyị were mee anyị ka ọ ihe na ọ nọ nso ekwula akwụkwọ wee kpụnye anyị anya na-agbagharịzi so anyị niile niile niile niile m ejecha ndị isi ya mfa jego chekọp jego chekọp den ajụjụ nke ịbụọ nọ nso wee bụrụ kedu otu anyị ga-esi wee mara ndị ebụ kedu otu anyị ga-esi ndị ahịa bụ mbụ anasa m wee bụ na otu anyị ga-esi wee mara ndị ahịa bụ na anyị ga-eje back to basis m ga-amarụ na ọ bụrụ na onwe onwe ebe a kọmiti crime for example ị ga ọ bụrụ na a kọmiti crime ebe ihe dịka one year ago then wee kọba wee hide ya that crime then ndị investigators na investigate a crime ihe a ga-eme bụ jee that very location that very location ebe ahụ a kọmiti crime ahụ ọ bụrụ na ọmụda ọ bụrụ mmadụ ebe ahụ ọ bụrụ na eji egbe wee gbagbuo onye ahụ ọ bụrụ na eji mma wee gbuo onye ahụ that very location ebe ha eh, ga-eje back to that place ha jee back to that place our forensic eh, eh, investigators ha jezie down magụ ha gbatuo ha investigate every detail every man go one step to the other each way to pụta hello ọkpọta na-apụta very well. Yeah, yeah, yeah. Uh, so there would be investigators we go that very location at that time where investigate wezie one step at a time every bit of thing that happened in that place otu a ka ha ga-esi wee ma chọpụta ihe mere otu mmemme otu ọmụ bụ nwoke gburu mmadụ ahụ ma ọ bụ nwaanyị gburu mmadụ ahụ so otu anyị ga-esi wee chọpụta ndị anyị bụbụ na anyị ga-echi ya azụ anyị ga-echi ya n'azụ anyị ga-echi ya n'azụ na mbụ anyị ga-echi ya n'azụ n'ọdịnala anyị chi ya azụ anyị eje mebe investigeshọn because ihe fụla ọtụtụ ihe fụla ahụ can still connect the dots the missing dots anyị chi ya azụ anyị jezi na-eme investigeshọn anyị ebido okwukwe na-eme ndị ofugo na-emeta investigeshọn maka na a asị m na isi m na ọ bụrụ isi na ime enye ma na ibu na ibu ewu na ibu e, e, e, ụkpụ ihe ndị igbo na-akpụ ịkpọsụ ụka ịgbara na-eje n'ụlọ today n'ụtụtụ a mmadụ nna mkpọsụ ka ị na-agba n'ụlọ ụka ịbịa isi na ji na-eje ekpere jizọs bụ isi m na jizọs bụ onye nzọpụta onye nzọpụta onye nsị ike ihe iche na jizọs na anya ọkwa ndị Igbo na-asakwa anyanwụ ụmụ anyanwụ anyanwụ sọ dị mbọsị ndị mbọsị nwata mbọsị ụka sọnde ị nara ekpere anyanwụ ọ Jizọs ekpere mana ị na-eje ụka mbọsị ụka the day of the Sunday ibe anyị anyị ga-apụ na ya ga-atawa natawa natawa na anyị ga-echi ya azụ ebe wee mara ihe mmiri si ama obi ụgbọ gatago n'ezie investigeshọn wee chọpụta niile anyị chọpụtara ya werụkwa akwụkwọ ha niile wee nyekwa ha ozi ha naanị ihe unu nyere anyị gatago wee developụ ezi onwe anyị bikos anyị ga-ebidozi site na taa kara sef anyị ga-ebidozi na nta akara wee mụgharịwapụ ihe na wee developụ ezi our mind wee chiyatakwa back to the same thing ịmago wee welụzikwa ihe anyị ma bụ wee were ndị nke na-abụ ndị nke bụ ndị ezigbo wee were ndị nke dị njọ wee wepụ ya ezie n'ihe ndị anyị mụta gosiri na mma mbe ndị nwa bekee anụ anyị bita wee were ya wee yatago so ọkwa ihe m na-ekwu enwere m ọtụ ihe m ga-ekwu mana ọ bụrụ sọsọ m nwee program a so m ga-enyekwara ndị ọzọ efe ka a mara ụba ndị ọzọ ga-akpọchi ya ọnụ den m nọkwa mbatakwa obere ekenekwara m unu unu ga-adị ka echi o na echi a ga-abụ abụ ya nwanne nsogbu adịrọ ekenekwa m gị ekenekwa m gị anyị nwa ndị ọdịnala anyị bụ ndị kwere n'otu kwuru anyị nwa ndị ọdịnala ndị igbo ndị kwere n'igbo 100% n'igbo independent entity of their own that is mind the mind is all all is mind and the mind is all sọsọ ihe na-abụ dị n'ụwa ahụ the cause and effect everything wu yin yang that's why eji wee nwee ọnwa nwee anyanwụ nwee aka nri nwee aka ekpe nwee nwoke nwee nwaanyị naanị igbo ka ọ si wee dị asị na enu naanị ikwu na ibe mgbe ọbụla onye igbo na-atụ inu n'ụwa ọ na-atụ inu ọ ga-ahụrịrị ndị ọkpụ na ndị egede ọ ga-akpọ enu kpọọ anị kpọọ ikwu kpọọ ibe mgbe na ọya bụ ọkụ aka dị ọfọ ogu na ọfọ mana ndị mmadụ amarọ ọ bụrụ na ị maghị ebe isi wee pụta ụwa if you don't know your history or if you repress your history or if you suppress your history or if you avoid your history then ọ dị possibly that ị ga-eme misinterpret ihe ndị bekee na-akpọ misinterpretation of history and ime ha another misinterpretation of history then you miss the motive and the miss ha the motive you misunderstood the other side and the miss ha na misunderstood the other side ị gaghị amasị their target ị gaghị amasị their objective force isozi ajebe ka onye iberibe olesi m mgbe abc mara ebe ị na-eje then mgbe bụ ndị abịazie with their trick something ịma nwa bekee is doing the right thing for nwa bekee that is nwa bekee's objective focus nwa bekee ma ebe ọ na-eje nwa bekee na-ejere onwe ya ebe ọ na-eje ọ bụ ngụwa na-eso nwa bekee nwa bekee is laying a foundation nwa bekee is planning a foundation 500 years now every history will be written as a white man it become white history the Egyptian the African the black civilization will wipe away a ga-awipe wipe a ga-awipe away every black civilization in the history book in 500 years to come. life and direct nwa bekee na that is nwa bekee's objective focus to remove the history of black people in the world in the subject of the earth. ọ bụ nyanwa but anyị nwa onwe anyị amaghị ihe a na-akọ we don't know anything. soro nwa bekee na-eje ọkpọ jizọs anyị asị alaluya emem emem everybody say alaluya alaluya everybody say emem say em mana amara ihe a na-agụ every definition of everything you know give me one definition from indigenous african language give me one definition of indigenous consciousness or perception or whatever whatever metaphor gwa m one single one i want to know gwa m one single african indigenous exception of reality we live i want to know ọ bụrụ na ị nwere kpọọ anyị na fon ugbu anyị if you have isi ihe anyị na-egbu adịrọ mma kpọrọ ya anyị na call us on phone we pick your call anyị anaghị dictate call here onye ọ bụla ị bụ call us and tell your own standing as long as no your stand ị nwere right you have the right it's your right ma anyị si na ndị ọdịnala anyị believe na ọdịnala Igbo n'ọnya the best idea we offer this own it call us and tell us the word we hear you but I know we have your own stand na-ekwe reason why iji wee kwuo ihe we ọ bụrụ o make sense we follow o make sense we go with you but we anyị agaghị have peace na this kind condition again our children will not be like, live like this our children agaghị abụzi second hand slave anyị achọghị second hand citizen ndị Igbo achọghọzi ya ndị ọdịnala achọghọzi ya so ọ na if you think that na nwa bekee wetara science and technology but nwere ihe ị na-arụpụta because ọ ya bụ argument ndị ụka argument ndị ụka always be if um, they came yes we acknowledge island island did that in the name of island all because na ha bụ mana ha mere in the name of island because ọ bụ ụzọ island bụ island country n'ụwa ehepụ they did that as irish ha nọkwara under british bondage ka ji mee ọ of ihe ndị be eliza mere ha ka ha ji mee dat ha mere biafra time ọ because rome ha did not send them did that out of their own so maka ndị na-eme apụtasị irish people help us in biafra this catholic yes they help us under irish not under catholic ndị ime bekee nwere ụka ndị england ọkwa ndị afrịka na-ata afụfụ na-asọ isi anyị enweghị ọkụ na eh, naijiria england nwere ọkụ ọkụ nwere over na england ọkụ is excess in england so england will come and tell us ndị england they say nigeria will support them they will never allow we support federal government of nigeria they support federal government but we don't have light why don't you tell federal government why don't you have light why na british never ask federal government are you not ashamed of yourself you don't have it why no good that thing always dey come and say hey eh, we eh, we support nigeria we don't not support nigeria divisible eh, we will support one nigeria one nigeria why don't you tell them to create job for their people why don't you tell them to build roads for their people why don't you tell them to give justice for everybody nwanne why na igwe ha na justice adịrọ mma they go come and say nonsense when it comes to common man's right to live they disappear when it comes to justice they will disappear but when he goes ndị a na-eta ahụhụ si mba na ha achọ dị ahụhụ ife ụmụ nkịta mapụtasịa ife ụmụ nkịta ha mapụtasịa ka oribe nonsens mana mgbe the time during the normal time ha kwesịrị ịpụta ha ihe ekwe iwusi mut ọya ka m gwara gị na ụka olesi ma inwe something wrong with you agwa m na 95 percent of ndị Igbo ndị isi ojii ha gaa psychological test they will fail it life and death ka anyị na-ekwu nwanne anyị nwoke anyị gbara ihe nwanne anyị nwoke gwa anyị ya ndewo ndewo ọnwa nnu maazị Ochukwu akpọtụba na mgbede a mgbede a ga-adị ndụ bụ ife ofuma mmadụ mmadụ gafe na Pita mmadụ ka chọrọ ikwu nke ọtụtụ n'ime anyị na-asọpọtụ ebe nne ma mụ na onwe m na-asọpọtụ pop mụ na onwe m chọkwa bi most of us mana sometimes ma how to how to save things yata mana anyị na-ekwu okay so nwanne anyị nwoke si only ndị Igbo only ndị Igbo can save ndị Igbo not white man I concur totally to that um, um, submission. That is one now ama na ntu. Otu esi akụ hama na ntu. Sọsọ onye Igbo bụ ihe ga-azọpụta onye Igbo. Mana ọ na-abụ mbịa anya nna afụrụ m nwa bekee nwa bekee si si Israel ekpuwe okpuru ede. Ọbịa ọsọ Igbo kwenu Igbo kwenu obido ijikwa nke jikwa mee ụkwụ maapụla ijikwa bụrụ travel nke ị na kedụ m ihe ọ ga-eji wee bụ n'ọsọ ọsọ anyị bụ ndị Igbo ka onye ọcha ga-esi ebe o si bịa na-abụ ebe anyị si ebe n'obodo ndị ọzọ ebe nwa bekee na-abịa agba ndị Yoruba ebe ha si ifunugo ebe nwa bekee agba ndị Awụsa ebe ha si wee bịa ụwa nwa bekee ụwa kedu ihe ọ ga-eji wee bụrụ na be anyị ka nwa bekee ga-eriji riche anụ o ji eri ji eri ede ọbịa n'ala Igbo ekpuo ya okpu eze kpuo ya ọbịa na si na Igbo kwe na asị ọsụba na asị ya obidozie ebe ọzi ya ebe isi nna anya bụ ife nwere ka ọ ya bụ ife na-akpọ m anya mmiri eshel m datin eh? and ọtụtụ mmadụ ka anyị si na mba anyị ga-asị mmụ na anyị ekwe hụ zebe n'obodo ahụ na Izrel na ịwa awa jee n'obodo anyị na Izrel ha maa gị okwute ịwa ahụ rute nwaanyị ha nso aga ọkwa ndị na-abịa asị gị na unu bụ nwanne ha asụọ gị mma e, ịnwa ahụ rute ebe ahụ infat ndị ihe ha na-eyuzu ndị ochie eme mgbe ha na eyuzu ha echi ya n'amị were ha na-eje na-anụso ndị ara abụọ gị na iche na ịbịa na Izrel isi na onye lost tribe of Israel ebu nwa Jacob nwa Moses nwa Abraham ha mee gị awa that a ga-ama gị ebe a eh? in fact isi na Israel bịa na be anyị kpubi Igbo kwe asị ya ọ na-akọla anyị ka anyị si wee bụrụ eri ọha ga anyị anyị so onye Igbo ndị Igbo ga-ese evu Igbo ọdịnala Igbo ga-akụzi ndị Igbo ebe Igbo si onye Igbo ọ bụrụ onye ọcha ọsị ihe a na-achọ ime na abụ ha ebidogoro ọzọ ha ebidogoro isi ọlụ ka a bịazie bikos ha ma na kristianity expire ka a bịazie ezi anyị isi na sa hibru mma na ụmụ afọ ọlụcha na afọ ọlụcha na afọ ọlụchago asị m ha waka ntịpa na kristianity agbatakwa m na ya arachara ya arachara nna eh, na-akụzi isi na okwute unu afụnụkọkwa ebefa na ekpe ekpere na Jerusalem ngosi unu ife ndị ahụ na-eme ịgba n'aka so onye Igbo ihe ga-azụ ndị Igbo so ọ bụ na ụmụ ụmụnne m na ụmụnna m ụmụnne m na ụmụnna m onye na ya ndị nna nna anyị bịachighara ndị anyị nwabụ ndị nna nna anyị ha ahụ ndị gboo anyị nwabụ ndị gboo ahụ anyị abịaghị idozi ife ahụ mebiri emebi echagodị ife ahụ ya bụ ife gbara m narị andị onwerọpụ ife ha ga-eme ha ga-akwa nkata niile mana aka ga-atọfa n'ala because na nature you can never cheat nature nature wee ewe o si abalance onwe ya ọ dị ka aka o ji wee dị njọ nature abalance bụ onwe ịghọtago so ọ nyanwa m ga na-atụ ife na nwa ntụ ya na ntụkwa mpụkwa ịghọtago mmekwa mbatakwa so nọnso ekenekwa gị ndị be anyị ekenekwa anụ m unu na-adị ka echi na echi ya dị abụọ bụ onye ọbụla jee kpọta nwanne ya onye ọbụla ị na-anụ brokast a kịta kpọọ nwanne gị sendịeli ya linki onye ahụ pụta na-ege mụ esendigokwara ụfọdụ na ka ha pụta na-ege tata bụ ụka ha achịchego n'ụlọ ụka sendịta alụfa linki ka fa na-enene na-egelụ malụ na na ọ nwekwara ife na udo dị mfa ụlọ m ga-adụkwa ka echi ụlọ echi aja agwụ abụ ka ọ dụkwa oke nwanne nwanne anyị bụ oke asịkwa m chukwu gọzie gị ọ ka esi eme ya n'ụwa ka esi eme ya n'eluigwe nke ahụ nke ndị ọdịnala nke ahụ ndị ọdịnala ebe a ka a ga na-akwatọkọ ya anyị ka na-ebido ebido anyị ka na mbido ife anya na-eruzi na mejọr ụ ga-afụ ihe ya eme ọ ga-agba onye ọbụla agharị ra na okwu abụrụ nri a sị bụ ndị Igbo ajụọna m ha sị ha Chukwu nke aha a na-ekwu na ọ nọ n'eluigwe onye gwara gị na ọ nọ n'eluigwe who told you that Chukwu nọ n'eluigwe onye ọcha nwa bekee gwara gị ya kedu ihe ndị ojii the personification of God in Africa we want to know anyị chọrọ ịma ya maka na mkpụrụ obi gị bụ n'ebe aha according to the concept of Igbo asị ndị isi ojii asị ndị ụwa niile na Chukwu bụ na concept n'ime mkpụrụ obi gị ọnwụ na ịmarọ mkpụrụ obi gị marọ Chukwu kedụ how can you know the life you live how can you know the life you live i say can you name one african god gwa m one ofu indigenous african god ohe m chọrọ ịma maka ihe m ji ajụ ajụjụ a na-ajụ bụ because nwa bekee na oyibo si when you get forgotten your history ichefu ha ebi isi wee pụta ụwa you also forget and misinterpret the history and the motive of others ị maghazi ebe ndị ọzọ si maka na ịhapụgo nke gị a na-agwazi gị na nwa bekee na-eme nke a na-eme nke na forget that thing nwa bekee nwere ebe ọ na-eje and adịghị m against nwa bekee maka na nwa bekee nwere plan ya that is his own plan life and diet then ọ bụrụ na the only way to lean your own creation bụ this true God because as not chukwu kere mmadụ the only way you can learn everything alive bụ only through this God and ọ bụrụ na bekee nyere gị definition of this God then how do you know who you are ajụjụ ka m jụkwara ihe ahụ kedu ka ị ga-esi amasị onye ibu ebe ọ bụ na everything you have to learn about creation bụ from God na chukwu then nwa bekee find this chukwu for you which is the creator of heaven and earth then how do you know we are onye onye bụ ọja ka eji wee were chukwu wee mee ya onye ọcha wee ekwentu mee ya onye ojii because of yin yang and you accepted it ị were ya ị na challenge agwa gị na jizọs na-abịa ọzọ ikwere ihe ọbụla agwaghara gị isi na don judge don add don do this don do everything you believe but chefuzie na through knowing thyself only when you get to know thyself ka ị ga-ama the force that created you if you don't know yourself how can you know your father kedu ka ị ga-esi ama ya if you don't know yourself how can you know your father a na-ekwu maka ọdịnala ndị mmadụ anaghị aghọta mana agwara gwara m n'ụsị onye ọbụla ka na-eje ụka ka uche ka dị n'ụlọ ụka this message will get you upset mana ọ bụrụ na ịdịgota ya dị ọfụ ụka you are here to be self because once your mind is free uche gị dị ha free and this na na-ekwu ga na-aba gị ntị ị ga na-eme understand mana ọ bụghị ka nọ n'ụlọ ụka nwanne na-akpa aghọta ihe a na-akọ knowing thyself is the knowledge of the world knowing thyself is the knowledge of the world so if you don't know thyself not only that you are the problem to yourself ị ga-abụ nsogbu n'onwe gị because you don't know yourself. everything any ọ bụla na-eme gị n'ụwa instead of eh, you to look for the solution for yourself you blame others because you don't know yourself you don't even know how to solve the problem because the, the information ị ga-use wee solve all the problem ịtụfugo ya you have throw it away ịtụfugo the problem ịtụfugo the solution because why ọ bụ ịhapụgo the original source isorozi nwa bekee na ndụ kachewara a na-ekwuzi na enyi na-ekwu ihe m na-achọ ịgwa ndị be anyị taa onye ọbụla kwee n'ọdịnala change your mind change your consciousness a na-asụ ya na bekee ama m na ndị anyị ma ihe ọ bụ na ọ na ọ bụghị ya ka ekwukwe na enigbo change obi gị gbanwee obi gị gbanwee obi gị gbanwee akọ na uche gị gbanwee akọ na uche gị igbo abụrụ ihe ọjọọ igbo mmiri sevio sevio igbo mkpa igbo sevio ndegbu hapụgo ndegbu ndegbu wu definition a na-ekwu the concept and the meaning here ndegbu wu definition ihe a na-ekwu bụ the meaning and the concept of igbo igbo mkpa dị so igbo abụrụ ihe ọjọọ ụlọ agbakọtara igbo azụ igbo abụrụ ihe ọjọọ ọnya ka a sị na onye amaghị ebe e nyiri ozu na-esi n'okwu abụọ o nwere ndị na-agbara igbo ọsọ ekwugo maka okwu igbo ọsị ya bụrụ igbo ya igbo bụ language igbo bụ nke igbo bụ nka nwanne nsogbu adịrọ igbo bụ nka until you give a new name you will answer the old name until you give yourself a new name you must answer the old name because for the moment iwe onye igbo mechọrọ mechọ until you change your identity you have ụwa and na ị mara ihe igbo pụtara enwere ebe ị na-eji ị ga-abụ erọ maka na ebe isi abịa ihe ji ndị igbo today most of ndị igbo na-ata ahụhụ today the problem is because they have no information of the past because all that information of the past will lead you to solve the problem of the present life and direct life and direct ọ bụrụ na emere ya nwere ebe ị na-eji ụmụnne m ọsọ ebe sọkwa gị ji ebe if you don't have information of past my brother nwere ebe ị na-eje you are going nowhere quote me right quote me right nwere ebe na m gwara gị na gwara gị n'ọdịnalị redio if you don't know information of the past nwanne you are going nowhere onye na-enwere ihe ọ bụ enwe ihe ọ na-akwafu onye na-enwere ihe ọ bụ enwere ihe ọ na-akwafu mgbe anyị ji wee kwu maka ọdịnala enwere ike people n'igbo igbo chekwa primitive primitive ngịwa na what do you have say like man what do you have what's your intention uh, what is your objective focus civilized man hey primitive hey going to go back which one is your future which one is your future future future man which one is your future nna hapụgodi na ndị a ka ha kaa nonsense anyị nwa bụ ndị ọdịnala anyị kwere n'ihe otu kwuru hello chọrọ atụ it mba ya ya ya ya so um, dịka anyị na-ekwu ka esi ekwu ka o si ada um, ka esi ekwu ka o si ada ụmụnne m um, onye ọbụla ateta n'ụlọ onye ọbụla ateta n'ụlọ na oge elugwo ụlọ ofu ife m chọrọ ịkọwakwara ndị be anyị ịma na abịa oyibo a na-asụkwa asụsụ nwa bekee anụ anyị na-asụ sometimes ọ na-eme ka amatara the meaning ịma ihe a na-akpọ allegory gatago do you know that na so many people amara ife a na-akpọ allegory ọkwa ma ndị je skuul ma ndị je skuul ma ndị je yunivasiti ha amara ife a na-akpọ allegory ghọtago ebe ị na-arụ ife a na-akpọ aligori ka ị ga-esi wee ma ihe ọ reprezentị ka ị ga-esi wee ghọta baịbụl nwa ị na-agụ so ọ nwere ndị nkọwasịrị mbọsị a si ya biko ọkpọchabụ ndị masị mma ndị mmasị si ya biko nwee ike ịgwa m ihe bụ aligori ọkwa pipụl ndị isbon again repentance ọdụsị ndị mmemme ego n'ime kemgbe kemgbe a sị m na ha kpọrọ ifebe allegories bụ ifebe allegory allegory is a myth allegory is something a representation allegory is something that actually does not really happen some age wee something dị ka like ilu atụrụ atụ ọnụọnụ ise mmadụ ise mmadụ wepụ aka enwe fe tutu ọ bụ aka mmadụ omiri na aka dị n'ime ofe mana onye nnukwu esi mmadụ gị were ofe ifufe chọọ ewu ya maka iji ihe maazị ya ofu unu gị chọba ya so na mana ịbịa ije na na baịbụl ahụ ndị nwa bekee gachara wee nye anyị ije na Galatians chapter 4 from verse 22 but the point of reference are all verse 24 ofu ebe ọ gwara gị maka abraham na nwunye ya bụ ofu ebe ọrụ nwa nwoke nke nke friuman nwere nwoke ọzọ believed and not ọ na-ekpoturu gị ihe edegara ede before ihe edegara ede Abraham na-egeba ntị asị gị as it was written. Ọkwazi Abraham had two wives, two wives and of bond woman, a slave wọ́n yí fún ọkùn slave wọ́n yóò wà ní free woman. bẹ́ẹ̀ náà nígbà wọ́n mú táwọn àǹkà wọ́n ta àwọn àǹkà slave gbogbo according to flesh náà mọ̀ n'ụdị nke anụ arụ amarụzina m ya na-akụwa n'adịn to the flesh na mmanụ so the time of, the free woman is according to the promise then ịbịazie na 24 iwe fozie ha ife ndị jaman na-akpọ ha ndị German sikwara gị hama ịma na ugwu adaghị ijezie na 24 sị gị and these things were allegory then ifugoro na n'okwu adago chamba bụ sị gị na akụkọ niile a ya kọọdụ from 22 23 na ha ncha bụ allegory ọnwụrụ e, ọ onye bịara ebe m nna m gwuchie ya ọ na-ebe gbanye aka na ọdụ ya aka na ọkpụkpụ the operator place the thing na ekwe n'ọrụ ndị ọ ga-esi wee kọwa ya because na before nwee fọm gị ebe ahụ eburu m ụzọ si eti aka kọwa gị fa alimori anyị between us before Yeah, ya so which means ihe ọ na-eme bụ na ta nwere onye dịka Jacob nwere onye dịka Jacob nwere onye dịka Sarah nwere onye dịka the same woman and ọ bụzi ahụ nwere onye dịka ya which means na and that's gị na ọ that line is that Abraham, David, Solomon, and Jesus, Joseph, Mary ha. Which means na onye ndị ahụ ihe ndị a akụ iro. Because ihe a na-akpọ dị na Baịbụl na New Testament na Galatia. Ka i wee fụ na onye were aka ya na onwe mkpụrụ aka ya ga-apụtarịrị. Na bekee sị, ha kwa ife o, I give it to them. Mana o nwere onye bụ amacha ncha because you can never cheat nature. ị maghị atụgide asị asị ụwa niile ị nwere aka gị na ya onwe gị mkpụrụ aka gị ga-apụtarịrị n'elufe so ịkọchasịala ya akụkọ na akụkọ David na akụkọ Solomon na akụkọ Abraham ị bịakwazie the same bụ onye ukwu na Christianity si anyị na ihe niile abụ allegory which means na ọ bụrụ ife mere eme mmadụ na nsogbu nsogbu adịgonunu ije na chọọchị na kedu onye ga-enwewu nna agbọsị m ga-eme iti n'ime onye pastọ na ndị evangelist m ga-efinishi ha I'm telling you that is eh, iwe na-enwe m ọdịnala anyị na-eme nke m that is iwe ji m because all my my my 40 something years of age ka m nọ n'ime Christianity so ọ bụrụ ya so ihe na-ekwu wee bụrụ na anyị ga-eteta n'ọrụ na nwanne onye ọbụla ebe ị nọ na tabanụ gwawa nwanne gị gwawa nwanne bụkwa nna gị ụfọdụ n'ime nne ndị nna anyị na ndị ụmụnne anyị niile ha kacha n'ime ife ahụ mana atarakwa m fa aghọtakwa m onye ọbụla mepee ọnụ gị ịtụtụ n'egwu bikọs ụfọdụ na-atụ egwu ọ kwefụrụ ihe anyị na-ekwu ụfọdụ na-emechi ọnụ ha achọrọ dị ikwu okwu ọsọ ha kwuo okwu amapụfa na famili ha because they, how they are afraid of losing their fathers, losing their mothers, eh, losing their friends and their sisters and brothers. so because of that ha agbazia nkịtị nna alaikpa m ọdịnala mana ka ka m ga-esi wee kwu ụfọdụ nye ihe ahụ ifulede na baịbụl si gị na ụfọdụ ga-ajụ gị na ndị gị na nna gị ga-ajụ gị ma mgbe ị ga-ekwu eziokwu egwu egwu dị ndị anyị natawa nọ nataba n'ụlọ na ebe anyị si ebe anyị si mfe atọ ọkwa na anyị bụ ndị bụ and nwa bekee ma na anyịwa bụ ndị mbụ anyị ebibego n'ụwa bifo nwa bekee nwa bekee etebere aka fa nọ n'ụwa ahụ nwa bekee etebe aka ha nọrọ n'ụwa mana anyị adịbago mgbe gboo na-ekwu bikos na asara ndị ụfọdụ ka nọ n'ime infat antibiotik ka ndị anyị niriri enwu ọgwụ kemikal ga virus isi ha anyị bụ ụzọ wee dị na mbụ andụ nwa bekee ma dapụta ha ji achọ destroy ihe niile ga-ele known our history n'ala Igbo ma mgbe nwa bekee bịaba na na-egwu e na-eme risachị na egbu ana ife niile o gwupụtara na na oburu ezu buru ha ncha kedu bekee na-eburu ife niile o gwupụtara na iwu United Kingdom jedebe kedu ife ọ na-achọ ife ọ bekee na-achọ n'ala Igbo agụdụnụ m ife nwa bekee na-achọ n'ala Igbo ka fa wee bụrụsie ife niile ha kpuchisi so na gị ghara ịmazi ya histrị gazie na ndị na-elu na-eme tere aka aka aka aka ya ya ya fafafafa ya ya jọwụrụ n'ezi akpọtara gị onye nwụrụ anwụ nwere eme ya kpọta nri isi ọ ga-ekwu isi wee na akpọtara gị onye spọkụ ahụ niile fecha ya ma mmiri ma ife niile ma ma ofu galọnụ mmanụ ọrịa ọrịa strok ya ga-adị arụ na so ụmụnne biko na tabanụ na tabanụ ọkwa nwanne ụlọ okechukwu ka na ekwu ka mkpa stand by again kwa nyekwa onye isi anyị nso ka ọ na-aha makwa jisi na ike unu ga-adị ka echi na echi a na-agbụ agbụ ee eh, nwanne ndewo udo dịrị gị eh, ụmụnne m ụnụ anụgo mana agwa ofu onye fụ na aghọ eke ihe anyị ji kwerekwa ihe a ọgụ. ihe eji wee gụpụta anyị n'ọnụọgụ bụ na anyị ji aka onwe anyị nna nna anyị ha bụ n'ike if you want to do something to people n'ụwa all through remain the history all history decide who you are history decide your future all you define your future ma because na ya mara all these things anyị gba nkịtị gwọrọ ka ngwọrọ na akọtu ga na-ede akwụkwọ akwụkwọ go to go to um, um, library ma spiritual book oh, all were written by white people all of them from A to Z ma even your village chief go and look the history white man dere ọwụ nke ụnyaahụ ka ndị Igbo bidozi debe akwụkwọ yesterday you can count them go to library ị ga-afụ 1 million books ị ga-afụ 1 million books ịba ihe afụ n'ọnwa bekee bụ ihe dere ya ọnwa bekee dị ya maka gịnị anyị gbara nkịtị na ka mmara nwanne anyị nwoke na-akpọ anyị ka hơi như này yeah dạ, one hello yeah I'm gonna do that good ekene menu kena kene menu kena tukulu menu ma na gani mana ndị ọcha mere anyị pụọ, ọ bụrụ ifesu wee do maka na anyị eto n'ụka ka amụela anyị anyị amaghị ife a na-akọ onye ga-akụzi na osi na onye nke akụzi na osi anyị na-eka nke nwanne ndị ọtaget na ndị ọtaget a na-emekọ ha sọm ndị nne nwaanyị na-esichakwa nri ha ebutere fada jụọ m sị anyị na-eje blọkụ ozi anyị blọkụ ozi anyị na akụsa jizọs mgbe aha si anyị n'ọkwa ụzọ awa ụzọ mana ụnụ na azụ na-eji ọjọọ mande twacha munini munokita kulejulo mulungu wesi kuuza kambisu eteni bwani nacho mbiteni bwani mwana ukona uza kesi ala nancha wo kamo yesi aturo mu yase kina ni gande kundo adina one nine and here ne go ahead people are listening go ahead okay so messing and kaho uso CS user. na-ajụ ọwụrụ ụzọ a ka esi ejere eluigwe anụnwa kedu ife mmadụ na-atụrụ onwe ya asị ọkatanaọkanọta mụ na ma anyị gaa anyị ọrụkwa anyị anaghịchi ekesị ruo nwere ife ndị ọcha ha anyị o nwere asị asịla anyị adị asị ya na m chọrọ ịma ma anyị gaa asịkwa nwa nwanne na asịla anyị na jọsụ eji wee mụtakwa mmadụ na-ahụ na agba ahụ mmadụ na-abụ ahụ ogwuwe ofu oge asị gwuru ofu oge o wee sị ngwa echebezie n'ebe a na-akpọ n'ọdụ na ndị nọ na nọọtụ na ya egwu ya nnọkọta jụọ m ka ezi ndị ahụ asịrị na nọọtụ so na-agwa m gaa nna anatụkwala ya asọ nwa ya so nwanne m ụmụ na emego ndebe anyị onwe onye ma left leta right abịa ike agwụgo ndebe anyị ndị Igbo na-etiri ife nke ọ ife nke ndị ọcha ọcha atụla anyị asị find anyị religion gwa isi si anyị nọ gwa isi si anyị nọ God kedu si ka isu ma na-aga Jizọs n'ife ahụ onye ahụ gwara oke onye kedu ka iso ekwe na onye ahụ bụ Jizọs ịghọtago mana ndị na-eso ụzọ ya ahụ eme ife akọrọ ndụ ụzọ ọzọ si eme ife nsi mba na nke a ndị ọjọọ nyere anyị god fanyere anyị jizọs fanyere anyị edukeshọn fanyere anyị elu nye anyị ana onwe anyị nyere onwe anyị na-eso ha anyị eduzie anyị ụzọ nkịta anaghị ọfụ wipe out so ụmụnne m anyị ga anataba anyị e were ụgwọ ego ifedere na mmiri anyị chita asụ anyị kwenyere na ndị nna anyị na emepụta ụlọ ụlọ akwa aka na ọjị n'anya na mkpọkụ mkpọkụ ana akpọkụ enu mkpọkụ ana fanwa anọ elu onwe onweghị ife onweghị ife akwụla gaịz onweghị akwụla akwụ edebere asị n'ọnya ka a na-egbusara ọbara mana nke a nụnwa na ebe ahụ kwa ndị ọcha gwara isi anyị ife awụ asị jee dozie alụsị nke ha tee ya ọkụ ọcha ọdụ waiti uru ekwughetakwara anyị n'ime unu ma ndị mba na amaozi na ọchịchị na alụsị a ha agbala ọsọ n'ụlọ n'oge anwa maka na a sịrị na akwụkwọ nsọ gaa afọ ọbụla nke akpụrụ akpụ isi na ala mana ọkpọchi ọsụ ahụ akpụdo n'elu obe na mmiri ya ka a na-akpọrọ isi na ala na ya na-abata okpukperisi anọkwa n'ebe edebere e, e, e arụsị na-emekwa otu o si kwesị imekwe ọgwụ nnọkwa data ihe na-afụkwa nnọkwa na dat unu nke anwụ awụsị n'ọnyịnya ọma ndị na-efe nwee ike ịrụpụta mfe anyị afụ anya anyị ejikwa esi mba na ndị anụ nwenwe nne ndị enwegwo nna ndị na-atụ n'ọnụ ụmụ anya nwe nwe n'ụzọ adịla ebe ahụ ọ ka ndị ọnụ ka anyị na-aga n'iru daalụ ee nwanne m nwoke udo dịrị ga-ekene m gị ihe a bụ redio ndị ọdịnala nke ndị kwere n'ihe otu kwuru anyị ga-eweta 24 hours igbo stori igbo fikshon igbo sayensị ihe ọbụla a na-eme n'onu igbo tata ka bụ ụtụtụ ọwụ na emezi ka nwe anyị agakwuzie mana satellite tv sef mgbe ahụ anyị na tv rapụ ndị ọcha ihe ọ bụ na nwa bekee mee ndị isi ojii ga-eme nwunye anyị ga-eme nwunye tijara nwa bekee nwa e ha ejebe onye nee North Korea nee China nee Arab nee ha niile na-ekwedị Ghana nke ụnyaahụ Gana ese kwuo na satellite na space Gana. a na-akọrọ m stori a na-akọrọ m stori mba anyị ga-agụbazi akwụkwọ n'onu Igbo ọ na-abịa mgbe nke aha na-abịa ụlọ ha sị na ọ dịghị possible maka na enwere private schools na Nigeria enwere private schools nwee dia curriculum a e nwere curriculum nke ha kedu ihe mere na ọ na onye ọbụla gacha na dis private school onweghị nke na-abụ mmadụ I want to know why must ndị isi ojii must go to Europe Africa or um, America to get degree ebe e nwere thousands of private school na Africa na ala Igbo kedu ihe mere private school a na-agụpụta ezigbo ihe i want to know ngwa gị na-echenjigo your mind change your consciousness and change your circumstances that's why and you must rewind this thing if you rewind this thing and see your consciousness in terms of onye Igbo echiche gị echiche gị akụrụ uche gị uche dịka onye Igbo ị ga-afụ na this thing will enhance your life benefit life and diet and ị ga-afụ na the consequence of your survival and your goal will change from being them to being you you you and ọ bụ na imejozie ọ bụ na imesho ihe a na-akpọ mesho imesho the characteristics characteristics bụ na ị karakterize ya ya na bekee nwanne ịghọta ihe a na-akọ ịghọtago wee mara na nwa bekee ihe nwa bekee nọ engineering because na brain nwere ihe a na-akpọ mechanical process in your brain your mind your soul everything a na-ekwucha just definition of the past and how everything work o nwere ihe ọ bụ there is one thing that oge na sayensị asị atom um, mercury sulfur this that ya just definition according to nwa bekee trying to pieces this thing for theirself for them people ị mara ihe o miniri nọrọ ebe ahụ mgbe a na-eme the lab you don't know the meaning because ị ịma mgbe a na-eme the lab ị nọrọ ebe ahụ ị nọ na sayensị they gave it a name according to them so they know you not ị gaghị ama ya because how discover ya then break it down into pieces they know the meanings you don't know the meanings ọ bụ ihe a gwara gị ka ịma asị gị atọm atọm ka ịma kedu ihe bụ atọm definition of nwa ihe nwa bekee nyere gị bụ atọm ya but ọ oh, bụrụ na ị mara ihe bụ atọm aha naturally you go to your house and pieces the atom and you give it your own name ịgụsịa the atom and na-epụta bụrụ mmadụ you become somebody i tell you you must become somebody as long as na ịmatago ihe bụ the atom in your conscious mind then you pieces the atom study the atom experiment with the atom at the end of the day you get the result of the atom in your own language and your own concept ị ga-ama ihe and ị ga-eji rụọ you will build something with that thing. mana ọkwa na nke a enyere nyere gị enye ị ga-build based on limited eh, liability company asị nwa bekee gwara gị so ọdịnala anyị na-ekwu a philosophy that we give birth into ihe ọbụla ndị Igbo na-eme isikwa na story go and try ịga iwu fail isi na story 100 years time ndị Igbo will remain the same or worst because this life is only way only one way to follow the life there is only one way to follow the life but you have to define that way define it yourself ọwụ na ọ ya <laughs> who blow the piper dictate the tune that is simple as abc is as simple as abcd because your historical experiences ọjọọ nwere decide everything about future ya historical experiences na decide everything about your future whether you like it or not that's why nwa bekee ji wee ruo na America were ndị isi ojii niile wipe away their history because ha mana the consequence of that thing ka ihe na-eme na America today go and look the life of the black people in America and the Caribbeans go and see yourself ọ bụrụ na history adịrọ important why did they change their name into John Benson instead of Makamba Mukumba instead of makambu mukumba instead of okechukwu okeke instead of um, um, uh, uh, um, ya na-akpọta na senegal mobutu seseko ọ ọbụ ọ bụ yunkara bandiago then change them to john john benson john benson e, abike horis today now nothing they are nowhere to be found ndị ọzọ gbara na-eje Egypt ndị a na-agbagharị na-achọ they want to be Africa they want to come back to Africa but ụmagonu atụpụo n'eriri ekepụta nwa igbu nwa ewu n'ọbụ ha amaghazi ebe ha ga-esi esi isi but the worst thing bụ na there is nowhere in Africa that will give them home because there is no place in Africa there is no place ihu na Africa bụ ndị nkịtị no single ideology talkless of country because anyị na-ekwu country we are going far ideology we want have a basic idea American people still go to Egypt la Egypt of eh, anciently to look for a hope to look for something to fill the vacuum of their heart because this present Africa cannot give them anything to hang on. anyị enwere ike inye other people anything to hang on that's why ji wee gwa unu ọnwụ na anyị meta ọdịnala ọfụma every black American will convert into ordinary quote me right isi na atịtị ego gị every Caribbean black people will convert into ordinary because they have been looking for it all over. they have been looking for something to hang on they have there is vacuum in their heart ọwụzikwe ndị igbo ndị amụrụ na amerịka ka na-ekwu nke ahụ ekwu they are everywhere but ị na-agwa ndebe be anyị destin ha na ha aghọta because of the religious mind na mana religion na-eme ndị mmadụ ọ na-ejide gị jiri ikizi ghasasị ya asị gị na chukwu mere adam ka ọ rahụ ụra o were mkpịsị ngụ ya ka eve chukwu mere adam ọ rahụ ụra o were mkpịsị nke aka e iv nna nwanne chekie nienu ọ sị gị na ken gburu ebel ken gburu ebel bọcha obodo a na-akpọ ihe nwa jee ebe ahụ nụọ nwaanyị ọ ngị ka ọ nụrụ ebe ahụ onye ka ọ nụrụ ebe ahụ ọ ngị ọ kwasị na chukwu ọtụtụ adam na iv mụrụ kem na ebel onye ka ọ jere ọ nụrụ ebe ahụ o jere o obodo a na-akpọ ihe nwa na agọtu so ụmụ ibe akụkọ ụmụ ndị nta akara ọbaghọzi akụkọ ndị nta akara abaghọzi ọ ka mma ka anyị jiri n'oge jụọ onwe anyị ajụjụ because ihe anyị na-emezi o nwere mgbe a ga-eme mmadụ merụzi ihe ọ bụrụ iberibe this word anyị na-eche njikọ every all of the ndị ọcha ndị ọcha ma ihe ọwa ndị iberibe ha amago na dach baịbụl wu fake ha mana Koran wu fake ha mana na Torah wu fake sọsọ ndị ndị Igbo ndị Igbo still running back to religion eh, Bible and nonsense mkpa ka anyị kpọbatakwu nwanne anyị nwoke ga amara ihe o nwere igwe anyị na-ekwu ya nwanne ị nwere okwu oke ụmụ igbo agafọm ọzọ ndị ọdịnala agafọnụ m ọzọ ọkụ nwanne ụlọ okechukwu na-ekwu asị m na taa bụ taa esi ekwu ka o si ada ihe ọzọ m chọrọ itinye ọnụ maọbụ m chọrọ ịgwa ndị ọdịnala strok ndị igbo bụ ihe gbasara ibi n'otu ndị igbo niile ebe ọbụla onye Igbo ọbụla nọ anyị ga-ebido mụba otu otu mmadụ otu mba si adị n'otu m ga-agbado ụlọ atọ maka asị sị na Igbo bụ ike unu jee na Amerịka na ebe ọbụla ndị China nọ ha na-enwe China town ha na-enwe ebe ha nọ sọsọ na Naijiria na ya na Naijiria na enwekwazi ebe sọsọfanọ ịdị ebe ahụ a na-esi nri fa fa na-emekọta ifefa niile ego fa niile nọ n'ime onwe fa Ije n'ebe ndị juu nọ ndị ahụ na wa a ga-enwekwa fanọ ihe niile amụkọdokwa onwe fa ihe ebe ndị ahụ nọ ha ncha niile nọ na the same place na Naijiria ije ife ebe ndị a na-atụ nọ ndị Lebanese ndị Lebanese niile ndị a na-apapa ebe a ka ị ga-akwụkwa ha na mmadụ anaghị azụ ya ma nsọ nsọ ndị igbo wee ebe ha nọ ebe ha nọ ibu na ịnọkọta ọbụ sef abụ ekweta ha nwee mitiri a ga na azụ ọchịchị emekata asị na mitiri ndị igbo emezie mitiri ndị igbo niile o bifo amara ife na-eme etisaa ndị anambra asị na ha ga-eme nkefa ndị imo asị na fa ga-eme nkefa ndị enugwu asị na fa ga-eme nkefa ife amara ife na-eme eti asị kedu ife na-eme anyị a. ka ọkọdọ wee kretie our own society ọ bụrụ na anyị nọrọ n'ala Igbo anyị kretie our own society ebe ọbụla anyị nọ nwee our own ideology because na anyị bụ ndị ọdịnala nwee ka anyị si eme ife nke anyị ndị mba ọzọ enesi anyị anya wee na-amụrụ ife n'aka anyị na ọ bụrụ ọkụ ọgụ na mba na oke ọchịchọ na ịzọ ihe na ịzọ ọchịchị na ịzọ onye isi anyị ndị kene ndị negozi ndị china negozi ndị koria negozi ndị japan negozi ndị arabụ negozi ndị libanese ije na naijiria na-anọ telefon onye libanese mebie ozugbo ozugbo ka a ga-eji wee bịa dozie mana nke gị mebie na those days na Lagos ị ga-akpọkọta ege egwu ibu na ime agbatazi in fact ime agbatazi ebe ndị libanese nọ na naijiria bịa chọrọ ụlọ maka gịnị maka fa na-emekọ ife n'otu ha na-emefe ife n'otu ha nwere ideology ha nwere their own way of life ha na-ebikọta n'otu mana anyị ga-episi site episi ọbụla emezi n'onye ọkacha n'onye ọkacha so ọdịnala ga-enyere anyị aka wee chịkọta ala igbo ọnụ ama m na onye ọbụla na-anụ olu m ọdịnala ga-enyere anyị aka wee chịkọta ala igbo ọnụ ụfọdụ na-abụ nwunye ha dị ime na n'ala igbo fa agba flight wee jee kanada bịaba amerịka bịaba united United Kingdom kakwaje mụọ nwa mụta mụta British citizen mụta American citizen Canadian citizen nna negodunu negodunu otu ife asị negodunu ụdị ife eh? mere anyị ịfego ndị a na-anọ ebe a ịwa na ụwa anyị na-anọ ebe a ike taa anyị na-achọ ka anyị nata n'ala Igbo dozie ala Igbo ụfọdụ amafusi ya n'ihe dị n'ala Igbo nwere ọzọ onye ị ga-afụ Ọ ọdịnala anyị aka wee dozie ife niile a nwa bekee mebiri na ya abịago na anyị abịago na ya abịago na anyị abịago that plan anyị ji ya so nwee mfe ọnọdụ a na-ama atụ ike onye ọbụla na-ege ntị ọ bụrụ na ọ ga-adịrị gị possible na mbọsi 19th of next month na-abịa ịgbanatawa Barcelona onwekwa ihe ọbụla ị nwere ime articulate mee ya articulate detuo ya n'akwụkwọ mgbe anyị ga-abịa ife niile atọbụ ya na tebụl wee na-akpị otu anyị ga-esi wee mee gịnị wee dozie ala Igbo dozie ala Igbo be anyị wee nwee ideology nwee identity ma onwe nweghị n'ime uru na identity na-akpagharị ije ebe niile ikwu nna ya eh, mana mụ na mmadụ kpara nkata mbọsi a isi ebe ka isi akpọ sị na ya si Saudi Arabia akpọ nsị anwụ nwanne m onye Igbo kedu ka isi enye ebe ahazi mmadụ na a na-ekwu ọsụ ọ na-achọ mma arabụ onye Igbo ga-eje Saudi Arabia onye Igbo ga-eje Qatar onye Igbo ga-eje Bahrain onye Igbo ga-anọ ibu n'ọkụ mmụọ sef ije n'ọkụ mmụọ ma ọ bụrụ na e nwere ị ga-afụ onye Igbo ebe ahụ achụ ego ka anyị mara na otu anyị ga-esi were ọdịnala wee jikọta onwe anyị wee tozicha ihe niile anyị emebichara ọ bụkwa ka ọ gbara n'ọnụ ọzọ na e, onye nwanụ si na ọbata ya n'ihe isi ekwuo soro ọbatakwa m isi abịa ọzọkwa ekelekwa m unu oke nwanne m nwoke imere ọfụma imere ọfụma ka anyị bịaba na njedebe okwu na ụbọchị gaa na ndị Igbo ihe ọdịnala bịara bụ one world gọọmenti ndị Igbo ebe ọbụla anyị nọ n'ụwa a anyị ga-abụ ofu jiri one doctrine ka e were anyị maatụ ka e werezi anyị mụrụ ihe ebe ọbụla anyị bi anyị ebikọ ọnụ anyị anụkọ onwe anyị anyị biri na Spain anyị anụkọ onwe anyị bikọ ọnụ anyị biri na Amerịka anyị anụkọ onwe anyị bikọ ọnụ anyị ebe ọbụla anyị bi otu esi wee nwee Jewish community Chinese community ọ bụ ihe ndị ọdịnala bịara ndị ọdịnala e wụrụ ndị ọdịnala ihe ọ na gbasara ọdịnala ọ bụ ihe anyị na-eme anyị ga-enwe our own way to break the law of gravity anyị ga-enwe our own definition to sail on top of the sea anyị ga-enwe our own definition to build a car anyị ga-enwe our own definition to define atom element anyị enyeghị ya eke nye ya orie nye ya afọ nye ya gwo anyị ga-enwe ihe niile gbasara ụwa ka esi ebi ndụ ma chukwu n'onu igbo life and direct anyị achọghịzi were nkịta e, e, ewu ọsụna were ụdọ manye were ewu manye ụdọ mba nke agago anyị akarịgo onwe ha na-akarị akarị ndị igbo akarịgo ụdị ha ihe anyị chọtara na new to create something world of living so ndị mmadụ ga-eji na-ama atụ ọ bụrụ abịa agba aka ụkpaka agba aka ụkpaka 90 percent of ndị igbo na saịdị igbo landị ha nụrụ ndị awụghụ ndị Igbo ọ dịkwa mma onwe na ọ dị njọ mana m na cheki enu cheki enu ọ wụrụ ya bụ the best for us so ọ dị naanị onye ka m ji wee gwuo nnọọ bụ ndị kwere n'ihe otu kwuru so that their mind will be elevated how to live how to be noble and how to live a moral life ndụ eji ama atụ before ị nwa anwa si na enwere onye ọdịnala ndị implicated into anything ma na enwere mistake nọ somewhere because ọdịnala ndị ndị agha chọrọ ịma ihe we will give them information how to learn how to elevate their soul because ha chọrọ ịma then we give them the information then they will be elevated ebe ọ bụla ha nọ we will hook them up anyị ga-enwe one world market anyị ga-enwe market worldwide ndị ọdịnala ọbụla we do business with ndị ọdịnala because of trust n'ala Igbo onye ọbụla bụ onye ọdịnala nwanne ihe ọbụla ị na-eme anyị ga-eme ka sure na ihe ahụ ị na-eme anyị ga-eyuzie as ihe formal professional how to train people with that yo akara aka then we elevate that na ị na-eme to normal level ọ bụrụzie economic development people esi from ije ahụ ị na-eme wee mụrụ ihe ị na-alụ tinka anyị emepere gị wọkshọp. Tọn otu your tinka into something else e nwere ihe a na-arụ tinka enwere level of tinka ọwụzi nke a na-akụ n'anwụ mba nke a na-akụ kpomkpomkpom no enwere level ị na-akpụ ụzụ anyị eme gị rụbazie something ịrụba ngaji rụba fọkụ rụba ihe ọzọ dan ịnọdụ na-anya ọkụ every 24 hours na-akwụ chọkọ chọkọ chọkọ chọkọ mba anyị ga-ekriti economic opportunity for ndị ọdịnala ndị kwere n'ihe otu kwuru maka ọwụ trọst ihe anyị nidi wụ trọst ihe anyị ji ekwu n'ihe otu kwuru wụ trọst because o nwere ihe mere gị nwanne ọ bụghị because ọf na ịbụ onye Igbo mba enwere ihe a na-asị na nwanne na enwere ihe jikọtara ụnụ enwere ihe jikọtara ụnụ ọnụ that's why. so ihe ọdịnala bịara bụ ụmụnne m ọ karịrị akarị mana one step at a time sọsọ one thing one thing you must avoid things that have something meaning for yourself then you go towards back, backwards go towards destruction because of what because of otu wey wee make educate educational system dị very important na ndị that's why ọdịnala enweghị our own way of educating our people ndị ọdịnala so that ka ha mara ihe e mere gị bambuzudu pọpị ihe ndị ọcha mere anyị ndị ọcha mere anyị pọpị rapụrụ stori because ọ bụrụ na ị mara why only thing ị ga-eji wee bụrụ a slave bụ ọ bụrụ na ị mara egwuo gị wayo you work your way into slavery you work your way into oppression you work your way into oppression life and direct because of ọ brain ọka ka esi wee mee ya they make you work your way into operation only you can work your way into operation life and direct so a sị m ụmụnne udo dịkwara ụnụ ka ọ dịkwa na echi echi na anyị ga-ebidokwa ebe anyị kwụsịrị na okwu a okwu a enyebeghị anya tata ka bụ mbido anyị ga-agwọ ndị ndị ndị igbo ịba anyị ga-agwọ ha ezigbo ịba 95 percent of ndị igbo gaa psychological test ha ga-efe elu ya the only thing that is missing is our failure to see and organize ourselves. only thing na-eme isi is our failure to see that ordinary is the light of ndị Igbo a sị m udo dịkwara ụmụnne ka ọ dịbakwa na echi